AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala onye Igbo na-ege ntị n'ụbọchị taa udo dịrị gị dịrị gị n'ezinụlọ gị ama m na onye nwe m nọnyere gị onye nwe m ga na-edu gị ọ ga na-ahazi ụzọ gị ya dọrọnụ gị na mma ka ọ dịnụ anyị niile na mma ka mara nke Chineke kpuchite gị n'ihe ọ bụla nke ị na-eme anyị abịala ọzọ n'ụbọchị taa Ị ịga n'iru na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ cheta n'ụbọchị gara aga anyị mere ka o du anya ihe asaa nke pụrụ igosi nkọcha ma ọ bụ nke na-atụ aka ihe bụ nkọcha anyị mere ka anyị mata na nke mbụ bụ ụbụrụ mgbasasị ma ọ bụ isi akpakọị ọnụ nke abụọ abụrụ nrịrịa ọ bụ asị ọla ala ya lọghachi ya lọghachi ya aka njọ nke atọ bụrụ nramahụ nke ụmụ nwanyị enweghị nwa nke anọ bụrụ ọdịda nke ọlụlụ di na nwunye ma bụ ọlụlụ di na nwunye nke nwere rọhe nke ise bụrụ ịnọgide n'ụkpa na ụbịam nke isii bụrụ ihe ndabara ndị na-adị oke egwu ihe ndabara nke mmerụ arụ na-eso nke asaa bụrụ mmadụ iji aka ya ịnọkata chee na ihe ọ na-ahụ ekwesịrị ya ya ewere ndụ ya anyị ga-amalite na nke mbụ bụ ụbụrụ akpakọ ọnụ ụbụrụ mgbasasị isi ezughị oke ihe onye a ga-asị na onye a bụ onye ara ọkpa agwa dị anya gasị ị na-etinyere ya ọnụ gawara onwe gị hụrụ n'isi adịghị ya mma ọ maghị ihe ọ na-eme ka anyị lebata anya n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ ọ sị jehova ga-ezikwasị gị ọbụbụ ọnụ na ọgba aghara na ịbasị mba ike n'ime nseti aka gị niile nke ị na-eme rue mgbe a ga-ekpochapụ gị ruekwa mgbe ị ga-ala n'iyi ngwa ngwa n'ihi ihe ọjọọ nke omume gị niile nke iji rapụ m gị onye mụ na ya na-atụgharị uche ana m eme ka ị mata n'ụbọchị taa na Chineke anyị dịka o mere ka anyị mata n'akwụkwọ ọpụpụ isi ohu na ya bụ Chineke ekworo Chineke si na ọ ga-ewere ajọ omume nke ndị bụ nna leta ụmụ ha leta ụmụ ụmụ nke atọ letakwa nke anọ bụ ndị na-akpọ ya asị ịhụ na ọ bụrụ na ileba anya n'ebe a anyị gụrụ n'ụbọchị taa Chineke si na ntaramahụhụ ndị a niile ga-abịakwasị anyị n'ihi na anyị rapụrụ ya mmadụ ole n'ime anyị n'ụbọchị taa maara na Chineke na-achọ anyị na-achọsi anyị ike ọ bụ mmadụ ole maara na Chineke chọrọ ka anyị na ya na-enwe mmekọrịta ọ bụ mmadụ ole n'ime anyị maara sị na Chineke na-achọ ka anyị na ya na-enwe mmekọrịta nke dị omimi mmadụ ole n'ime anyị maara na Chineke kere anyị ọlụ aka ya nke o ji kpọrọ ihe chineke ji gị kpọrọ ihe chineke ji m kpọrọ ihe o meela ka ọ pụta ihe n'akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke ohu ọ sị na ntaramahụhụ ndị a niile ga-abịakwasị anyị n'ihi na anyị rapụrụ ya ka anyị lebatụ anya na amaokwu nke iri abụọ na asatọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ na asatọ ọ sị jehova ga-ewere ara ọwụwe nke abụ anambra ka ha sụrụ ebe a ma ghọta sị na onye ahụ bụ onye ara na-agba werekwa ikpu isi werekwa ihe mgbu nke obi tigbuo gị gị onye mụ na ya na-atụgharị uche nkọcha ndị a ma ọ bụ okwu ndị a nke a na-ekwu n'akwụkwọ detronọmi bụ nke dị oke egwu ọ ga-amasị m biko n'ihi ntụgharị uche nke ụbọchị taa were akwụkwọ nsọ gị gụọ akwụkwọ detronọmi isi iri abụọ na asatọ amaokwu nke iri abụọ na asatọ amaokwu nke iri atọ na anọ amaokwu nke iri isii na ise achọrọ m ka ị gụọ ebe ndị a ma ọ bụ nkega ndị a kpọrọ aha gụọ ya ka ị wee ghọta ya nke ọma ọ bụrụ na ị ṅomie okwu ndị a ị ga-ahụ na o mekọtara obi mmadụ mkpụrụ obi ma ọ bụ ndụ nke ime mmụọ nke mmadụ n'akụkụ nke ọzọ gị hụ na ọ bụ ihe ndị ahụ mere ka ị bụrụ mmadụ ihe ndị ahụ mere ka Chineke kpọgoo oyi ya bụ ihe ikike nke mmụọ ọjọọ lasasịwụrụ onye ọ bụla nke nwetara onwe ya n'ọnọdụ dị otu a onye ahụ a na-apụ ịkpakọ onwe ya ọnụ ọ na-enwe ike ịhazi echiche ya nhuku nke ihe ọ bụla nke mere na ndụ ya bụ nke ọ na-agaghị enwe ike chee ma hazie otu a ga-esi chọọ ogbugbo nye nramahụ ndị dị otu ahụ ihe ndị a bụ ikike nke na-achụgharị mmadụ n'ihe ọ bụla nke ọ na-eme n'ebe ọ bụla nke ọ na-aga gaa chọpụta na ịbụkwaghị onwe gị ọ dịkwaghị olileanya nke dịrị gị ọtụtụ ndị ọ dị otu ọnọdụ nke a ga-esi wee buo ha aka ha ekpebie sị ee ọ dịbeghị anya esi n'ụlọ a na-agwọ ndị ara kpọlata nne m onye bụ onye ụlọ ọzọ ga-enweta onwe ya n'ọnọdụ dị ka nke a ma ọ bụghị m ị na-ahụ otu ndị mmadụ na-esi akọrọ ma nye onwe ha gị onye mụ na ya na-atụgharị uche ndị anyị na-ekwu okwu ihe gbasara ha bụ mụ na gị ndị kpọrọ onwe anyị ụmụ nke Chineke ọnọdụ a nramahụ a bụ nke ndị kpọrọ onwe ha ndị nke chineke na-enweta onwe ha n'ime ya nke ka nke bụ na ọ bụrụ na ọ dabara m otu a gaa chọpụta na ọ na-ara ahụ ịgwa onye ọzọ si lekwa ihe m na-agabiga ma ọ bụ ikweta na onwe m si na nramahụ dị otu a dị n'ime ndụ m ka ọ ghara ịbụ na aghọwo m onye dapụrụ n'okwukwe m ile anya nke ọma gaa hụ mkpụrụ okwu abụọ dị mkpa ebe ahụ otu bụ isi na echiche akpakọghị ọnụ nke ọzọ bụrụ obi ịda mba obi nke na-enwekwaghị olileanya mkpụrụ obi ahụ nke hụworo onwe ya dị ka ihe gabigaworo olileanya inye aka ogbugbo n'ụzọ ọ bụla abụkwaghị nke na-agbata n'echiche ya ma ile anya gị onye mụ na ya na-atụgharị uche ị ga-achọpụta sị na ihe ndị a dum bụ ihe ndị gbanyere mgbọrọgwụ ọ pụrụ ịbụ na ihe ndị nzuzo nke mụ onwe m na gị onwe gị na-amaghị n'ihi na ile anya ụdị ndụ ndị a na-ebi n'ihe na-eme na ndụ ha ga-achọpụta na ikike nke mmụọ ọjọọ nọ n'ọlụ n'ebe ahụ ọ na-adị mkpa mgbe ọ bụla a chọrọ inyere onye dị otu a aka ọ bụrụ na ịchọta ebe nramahụ a konyere aka chi ụzọ mee ka onye ahụ bụrụ onye a tọrọ n'agbụ nke nkọcha ahụ nke duwere ya n'ọnọdụ ahụ nke mere ka ikike ọ bụla nke si ebe o si bata bịa mere oke ya na ndụ ya gaa hụ na mgbe ahụ ka a ga-enwe ike chụọ ọbụna mmụọ ọjọọ nke na-akpata ihe ndị a ma ọ bụrụ na atọsị ya agbụ ndị a ọ ga-ara ahụ ka mmụọ ọjọọ ahụ nye ohere gị onye mụ na ya na-atụgharị uche ana m arịọ gị ka anyị na-aga n'iru na ntụgharị uche ndị a biko rịọ amara nke Chineke were ya kpọrọ ihe ọ bụrụ na ị were ya kpọrọ ihe otu ihe ma ọ bụ nke ọzọ ịghọtara na ntụgharị uche nke izu ndị a ga-enyere gị aka ịnapụta mmadụ na mkpa ma ọ bụ ịghọta ihe na-eme na ndụ nke gị onwe gị ụmụ chineke ọma na-ege ntị chekụta n'ọbụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ajụjụ nke ị chọrọ ịjụ anyị maọbụ na ọ ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya maọbụ na ị na-achọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kọrọ na ekwentị na 0706 ka anyị chekwutara gị na onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ ma ugbu a n'ọnwayọ mgbe anyị ga-enye gị abụ ọma nke ga-ewuli mmụọ gị Kenke nke bụ onye isi nke onye isi udo onye isi udo nsọ onye isi onye bụ onye isi n'ihu n'okwu nke anyị ji n'aka nke bụ na Jehova na-akpọ ụwa ikpe anyị ga-eleba anya n'akwụkwọ Maịka isi nke isii amaokwu nke isii na nke asaa ebe ahụ ka anyị na-asị na Chineke na-akpọ oku ihe gbasara okpukperechi amaokwu nke isii na-asị m ga-eji gịnị bịa n'iru Jehova rube isi n'iru Jehova dị elu m ga-abịa n'iru ya chiri ihe àjà nsuru ọkụ chiri ụmụ ehi gbara arọ atọ ọ ga-atọ Jehova ụtọ bụ ụmụ nnukwu nnu ebulu ma ọ bụ oru nnukwu nnu oru nnu iyi mmanụ m ga-enye ọkpara m n'ihi njehie m ọkpara nke afọ m n'ihi mmehie mkpụrụ obi m mgbe Jehova kpọrọ oku kama mmụ mmadụ ga-abịazi okwu dịka o kwesịrị ha chee na okpukperechi bụ ihe eji anya ahụ ndị mmadụ na-eche taa na ihe a ga-eji mee ka Jehova obi tọọ ya ụtọ bụ ibutere ya ego ndị mmadụ na-eche taa na ihe a ga-eji mee ka obi tọọ Jehova tọọ ibe iwu ụlọ edekwasị aha ha ndị mmadụ na-eche taa na ihe a ga-eji mee ka obi tọọ Jehova ụtọ bụ ibu ọnụ ụta onwe ha ahụhụ ndị mmadụ na-eche taa na ọ bụ iji ikpere gaa ihe ije ọtụtụ ebe dị iche iche ka ịta onwe ha ahụ nke na-ezite nchegharị ụfọdụ ndị ebe a ka ụmụ Israel akpọrọ oku na-asị ka ụmụ Igbo akpọrọ okwu na-asị ka ụmụ mmadụ akpọrọ okwu na-asị gịnị dị ka anyị ga-eme ka obi tọọ Jehova ụtọ ọ bụ ehi ọ bụ ịchụ àjà aga m eji onwe m gbaa ọkụ n'ihi na ndị mmadụ amatabeghị ụzọ ka mma eji efe Chineke amatabeghị ụzọ ka mma eji efe Chineke kpatara iji nwee onye Jehova na-ekwu n'akwụkwọ Aịzaya isi ike mbụ amaokwu nke iri na otu Jehova na-asị n'ihi gịnị ka unu na-achụrụ m ọtụtụ àjà unu afọ ejuwo m na aja nsure ọkụ niile eji ebuluchu na abụba anụ ehi emere ka ha maa abụba ọzọ ọbara eke ehi na nke ụmụ atụrụ na nke mkpi atọghị m ụtọ jehova abụghị ihe ndị a na-ahụ anya ka jehova na-atọ ị nwere ike iwere ego gị rụọ ụlọ ukwu n'ụlọ nzukọ ọ ga-eme ka obi tọọ jehova ụtọ ị nwere ike iji ego gị nye onye ụkọchukwu ị nwere ike ịzụ ụgbọala nye onye ụkọchukwu mana obi gị dị anya n'ebe jehova nọ ọ ga-eme ka obi tọọ jehova ụtọ ị nwere ike na-eje ozi ha nke ichere na ọ bụ ije ya jehova akụọra gị aka ezi nwa m ọ bụ ihe Jehova na-achọ ọkpụkpụ okwu nke Jehova na-akpọ n'akwụkwọ Maịka gafere nke a unu ajụwo Jehova anyị ajụwo Jehova ma Jehova chọrọ ka anyị laghachikwute ya ka anyị laghachikwute onye kọcha ihe niile elu tupu ikpe ya abata n'ihi na ikpe Jehova bata ọ dịghị ngọpụ dị na ya Jehova anyị bụ onye ikpe ya ziri ezi tupu ya akpọ mmadụ ka ọ bịa n'ikpe o nyochala anyị na ihe nzuzo o anyị n'ihe a na-ahụ anya ihe ndị anyị na-eme n'ụlọ nzukọ taa anyị na-eme ya ka enye Jehova otuto ka ọ bụ ka enye anyị otuto anyị na-eme ya ka enye anyị oche na ihe oche anyị na-eme ya ka a mara aha anyị anyị na-eme ya ka ọ bụrụ mgbe ọbụla nzukọ chọrọ ego akpọ gị sị gị bịa gịnị bụ ebumnobi gị ji na-eme ihe ndị a jehova sị na ọchịchọ aja ndị a na ya ụgwọ ya abụba ihe ndị a na-aja ụgwọ ya nke ọ bụla na-agaghị eme ka obi tọọ jehova ụtọ na ya aja ya onye nwe anyị chọrọ okpukperechi nke si n'ala ala obi onye nwe anyị chọrọ okpukperechi nke ga-ebuli aha ya elu okpukperechi nke ga-eme ka onye kpechaa ngọzi jehova soo ya soo nwata soo nne so ezinụlọ so nzukọ n'ihi na oge na-adịghị anya onye ikpe niile dị n'aka ọ ọkpara nke onye kachasị ihe niile elu ga-apụta ihe ikpe a bụrụ kpọmkwem nke ga-abara anyị uru ana m arịọ ka anyị na-eji obi anyị na-efe Jehova ka nzọpụta nke onye kachasị niile dịrị anyị ire n'aha Jizọs Kraịst bụ onye Chineke onye na-eje ozi na nzukọ gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke onye na ebe ọmụma ọ sị m ijikere wepọ ijikere wepọ ijikere gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị ji abalị aga n'ụlọ mmadụ ịgaruo ekworo inyo ihuru igbuo itinye ikpochie ịla asị m ijikere gị mmadụ onye na-akpọ onwe gị onye nke Chineke gị na gị je abalị n'ụlọ nwunye mmadụ ị garuo ịkwụrụ inyo ịkụọ o mepee ebe ọ sị m ijikere wepọ ijikere wepọ ga gị ihe niile mere na nzuzo asị m na ọ ga-ezi gị arụrụ ala gị niile na nzuzo asị m na ọ ga-ezi gị bụ niile i mere na nzuzo asị m na ọ ga-ezi gị

imela onye okenye onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke si ewosu imela na mgbasa ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke gọzie gị ka ọ nọnyere gị ka ọ nyere anyị nwa aka ndị na-ege eghe ka anyị bụrụ onye ga na-eso nzọmụkwụ nke kraịst n'ihe ọ bụla nke anyị tiri aka n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ma ọ bụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com onye ọma na-ekentị ohere ọma ka njikwa na-ekele onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-ekelekwa ndị SDA ọvụma ama asaa ndị nyere anyị abụọ ọma n'ụbọchị taa arụ ekpere mbụ ka Chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba anyị niilu mee n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo